ndị be anyị ndị fulani kidnapụ n'ụtụtụ a bụ ndị fulani si n'ime ọfịa mapụtazịa so mgbazia brek na-afụ ka na-awa ọchị ka mara ha ya eme bụ sikwa n'ime ọfịa pụtazịa so ndị ahụ kpọrọ ụnụ kịta oyiri ụnụ ndị igbo ka ndị fulani ndị hausa na ụmụnne m ndị igbo ndị ọma njem ọnụ ekelekwa m unu ebe m si ewetara unu ozi a bụ n'ụlọ ozi ndị sim dọt asịrị fm aka ma bụkwa nwanne gị nwoke 042 Solex onye akụkọ ụwa ihe onyonyo a ị na-ahụ n'iru ebe a bụ ozi nke anyị si na steeti Enugu wee nweta bụ na obodo Eziagụ nke na-egosi ụfọdụ ụmụnne anyị bụ mmadụ ise ndị nke ndị ọrụ nchekwa obodo ha na ndị ọrụ uwe ojii na ndị ọrụ Enugu Steeti Forest Guard gbakọrọ aka wee napụta n'aka ndị omekome ndị ntọ ndị ugwu bụ ndị tọrọ ha na ya bụ obodo Eziagụ dịka ha siri wee kwuo ha kọwara na ha niile esoghị mgbe ha na ndị ugwu ahụ zutere ma ha kwukwara na ọ bụ ndị ugwu ndị Fulani mmadụ anọ ji otu AK47 na otu pump action na obejiri ndị ọzọ ogologo okwu adị mmanụ ka mgbede ya mere ọ ga-aka maka iburu oche gị kpụdobe nso ma nọrọ ala ka anyị anya na ya bụ ihe onyonyo ma nụrụ n'olu ha bụ ụmụnna anyị bụ ndị a napụtara n'aka ndị ntọ ndị ugwu n'obodo Eziagụ nke dị na steeti Enugu ya mere asịla na Solex si kama lere onyonyo ya oke eh, biko ndị be anyị anyị ekene unu eh, ndị a unu na-afụ ebe a bụ ndị be anyị ndị Fulani kidnap n'ụtụtụ a n'ụzọ si nkwezi agụjọba ebe anyị na ọmụgụ obele agụ mana eh, mgbe ozi lutere combined team of the neighborhood watch and forest guard na ndị ụmụmba division enwere joint effort awee banye ọhịa then on the process we were able to intercept them some of them gbara ọsọ nwekwa ndị ejidere ka our suspects mana the joy of it bụ na anyị jidere ma fụkwazie the victims biko jụọ onye jụọ ya biko From Do you know where the instruction come from? Do you know I'm not stopping it. I will come to the thing. I have been making calls as I was authorized to do it. Go ahead. Uh, do this thing. I'm not stopping it. Do what you are doing. Oh, yeah, yeah, yeah. I will tell you where is that. Can I change in an eye? We're not about Enugu, the cargo by a kind of ugbu a ga-eke ka anyị na-agbagote ne fila ina ko sini mo ha ma ko wore we sore ndai mo na mande mo ka bo so sa ji zem mo na na bato kwa ji okada haras kwa ha na okada butu kwa ha buru kwa bura yi nta na ko we bura yi ba wi mo ha wi sisi chineke zitere anyị ndị enyemaka bịara ndị neighborhood ndị ụmụmba polisi na ndị forest guard ha chebezie nyere anyị aka napụta anyị so gosibụrụ mmasị chineke akwụkwọ gbote ụmụnna anyị kịta na-ekene chineke n'ihe ọma mere anyị na-ekenekwa anụ obodo anyị kpara aka wee fụ n'echiche ha abịa ha na mmezu ha nụrụ mkpọtụ ndị na-eme mkpọtụ n'ime ọhịa wee gbachapụ ọsọ hapụzi anyị ebe anyị tọgbọrọ ụmụnna anyị bezie wee kpọrọ anyị wee pụtaba ha dị ịnọ ụmụ nwoke ịnọ anyị wadiri ise anyị dị ụmụ nwoke ịtọ na ụmụ nwaanyị na-abụ nwanne nwaanyị nke nna ya na-akwa nna ya na ofu ada anyị nwaanyị nwanne nwoke bụ ọzọ ndị ahụ kpọrọ unu taa oyiri ndị Igbo ka ndị Fulani ọ ndị Hausa ada dị ma kọm n'oyibo a na-egbuji oyibo egbuji edoga ya n'ọpịọ Fulani pipo dị ya ha ji ofu AK47 and ofu pump action bụrụzie obochi na ndị ọzọ wozi ihe ndị ọzọ ha ji ha zoro ezo ma nọ ihe ndị anyị na-afụ ha anya ọga anyị biko aha gụgọ afọ mba ọzọ siri obiakwa ogbike abụ m onye ọmụrụ obere agụ mana iji gwa eziokwu ana m anibu na-atụ ndị fere nọ n'eze agbara nka m fere ya n'ụzọ be anyị mana aka biri ha n'ala anyị si nkwa eze a ga-abata ka arịgote ugwu a nwanne nwoke a bụ meshin bụrụ ada mfụ ada anyị nwaanyị ọfụ ha tọn n'ike ọ dị ọtọn n'ike kama problem bụzi na ọ ga-efere ya wee zink o bu onye ọkara bụkwa nwee fukwuo ya chekwuzie ka ọ tọn zink ahụ wee hit ya front taya anyị wa so anyị ncha gbara dazi ya so unfortunately onye ọkara bụ nwere mewu escape so ha gwara ọcha ya ebe ahụ so nakọrọ ya wa belongings so were gbọgbara akpara ya gwa ibe ime ọhịa as God may have it nwoke abụọ mgbe ha tiri ezigbo ife because ha nọ fa anyị nwana i so na kụrụ ezigbo ife ga-eba ọhịa ha mere anyị mana ha nọkwara ife onye anyị niile so na ndị executive joint team na anụfere the na ndị achọ ndị ọmụrụ na-agbapụta n'igwe community police na ndị a na ha anaghị ije and ha na-ahakwa nnọọ esom na ofu ya ahụ atọrọ ekele m ekele ka m na eju. mmọnwụ ndị ahụ afọ m Chinedu so mụ na nwanne m nwaanyị bụ nne nna anyị jechara amansi ebe anyị jere gote egwu anyị eji wee kwa nna ya echi mgbe anyị na-agbagotezi ugwu a ka m fụzialụ my brother ndị na anyị n'elu ka ha bụ moto na-atụzi revise ma nna bụ ndị Fulani si n'ime ọfịa mapụtazia so mgbazia blake na-afụ ka na-awa ọchị ka mara ha ya eme mmadụ na-agbụsịkwa n'ime ọfịa fụtazia so unfortunately muvuzie ka m pụọ owezie meshin bụ nwanne nwoke bụ ọzọ so ịwa iweta ya ada ịwa so ụbọchị ebu m zink toro ogologo zink a jamzie na meshin ha anyị wadazie so abịazie ebe a nte ikiri anyị gbawazie n'ime ọhịa dere anyị barụ n'ime ọhịa o nweghịkwa ihe a mere anyị mana ihe ọbụla bụkwa ihe anyị ji a na-akọsịgharị ya anyị so ọ ka anyị si wee jee ebe ahụ wọtụ uh, wite God na anyị pụtara n'udo na onweghị onye merụrụ ahụ so anyị kenere ndị niile bụkwa ndị bịara for rescue and ụmụ nwanne anyị bịakwara fụ na ihe a na-eme n'eziokwu so anyị kenere ha na-asị ha jichikwa ike n'ọrụ ha na-arụ <coughs> ehe ọkụ ikirichala ya bụ ihe onyonyo gị onye ụwa onye na-egara akụkọ ụwa m ịmara nletu anyị si eme ya ọ ga-abụ nnọọ ihe magburu onwe ya ma ọ bụrụ na ị ga-edere anyị ebumnuche gị otu si wee hụ ya bụ ihe nke ikiriri ugbu a na ngalaba okwu ka anyị mara uche gị n'ihi na uche onye adịghị ya njọ ụmụnne m biko o nwere nụ otu ihe nsị ka nrịọ unu ka unu mere m maka ọtụtụ ndị mmadụ akpọọla m n'ekwentị na-ajụ m Solex kedu ihe na-eme na ha anaghịzi ahụ ihe onyonyo m ọ pụtara na m anaghị akọzi akụkọ ụwa wee gwa ha sị ha na aka m akọkwanụ akụkọ ụwa mana amaghịzi m ihe mere o ji wee dị ka Mark na ndị be ya bụ ndị fesbuk na-ekechi ihe onyonyo m ha anaghị atụsa ya ka o ruo ọtụtụ ndị mmadụ aka wee malitekwanụ gwuo ala ma chọpụtawa aja mewe nchọpụta na nyocha kedu ihe mere kedu ihe na-akpata ya wee mechaa na-achọpụta na ha si na ọ bụ na peji a anọọla ọdụ mekwanụ ọtụtụ ihe onyonyo ma nwee ọtụtụ ndị mmadụ ndị na-ekiri ihe onyonyo a na-etinye ebe a mana o nweghị ndị na-eme reviu na ya bụ peji wee na-asị ụmụnne m ọ gaghị adịnụ mma nweta ndị dịka unu ọ na-abịakwa dịka mmadụ ọkọrọ m biko peji a ịbanye na peji m a bụ 042 solex underscore lucky ị ga-ahụ ebe a eji blue wee dee review biko kụọrọ m aka ebe ahụ ọ ga-ebuba gị ebe ị ga-ede ee eh, uche gị kedu ka isi wee hụ ihe niile anyị na-eweta na peji a ihe onyonyo niile na ozi niile anyị na-eweta ebe a ọ bụrụ na ọ bụ ihe na-amasị gị idenye ya otu ahụ o si wee dị gị n'obi na ya bụ review ọ ga-enye aka ka Facebook na-atụsa ihe onyonyo ọbụla anyị wetara ebe a ka ọ na-erukwanụ ọtụtụ ụmụnna anyị bụ ndị kwesịrị ị na-ahụ ozi anyị ọ dị mma daalụkwa gị na-eso eburu anyị sonye ekelekwa gị wenasị gị jide ka iji onye asị ya jide ka o ji mara na nke o ji kacha mma ekpere mbụ na Chineke nna ga na-anọnyere gị ọpụpụ gị na mbata gị na-etinyere gị aka n'ezi ihe niile nke na-eme gị ta bụkwanụ mbụ ị na-ahụhụ onyonyo anyị asị gị nnọọ onye gị na ya ka nọkwa bụ 042 onye akụkọ ụwa n'iru akwụkwọ efere mba ụwa ya mere ọ bụrụ na ka m mere dị gị mma n'obi nwanne biko ọ bụ na Facebook ọ na Instagram ka na-ahụ ihe onyinye pịara m folo ọ bụ na YouTube ka ị na-ekiri ya bụ ihe onyinye pịara m sọskraịb ya na mgbịrịgba anya n'akụkụ ka ime ike na-enweta ihe onyinye ndị ọzọ m ga na-ewetara gị n'ọdịnihu ọ bụ na Twitter ka ị hụrụ ya bụ ihe onyinye pịara m folo ọ bụ na TikTok itikere m folo ma ata ọkụma igbo ndị ọma njem ọnụ igbo ndị nwe m ekelekwa m unu wee na-asị na ọ ga na-adịrị unu niile mma ise ngwanụ tụsọwara m ihe onyonyo a hmm? na-atụsara m ya bụ ihe onyonyo na apịrị maka na share button ya maara gị mma onye nke m udo dịrị unu